Magazin time TimeLev, Grossman kpọrọ ya "otu n'ime Top Ten Non-Fiction Books nke afọ puku abụọ na asaa" na-etinye ya na #7.